anyị na-ekele chineke na ndụ gị n'ụbọchị taa anyị na-asị onye na-eme mma ka o mere gị mma ka chineke nke pụrụ ime ihe niile hazie ọnọdụ ya n'ime ndụ gị anyị na-asị chineke ya guzoro ịfụta ọtụtụ ihe nwa bụ nke ị na-arụ ya n'oge gara aga ka chineke gaa njem ịlụ ọrụ n'ime ihe ndị a niile ka o binigwa gị enu ma gọzie gị dị ka anyị na-aga n'iru n'ụbọchị taa nwanne m ka anyị lee kelele anya riri n'ime okwu nke a gwara anyị n'akwụkwọ ilu ilu isi nke ite naanị anyị ga-agụ okwu nke iseto ihe anyị na-atụle n'ụbọchị tata bụ kedu ihe ahụ mwetu anaghị enye gị a na-achọpụta n'ezie na mwetu mmadụ iweta onwe ya ala bụ nnọọ ihe bara uru ndị nke mbụ bụ na mmadụ iwetu onwe ya ala n'ime chineke mmadụ ịna enwe humility n'ime ndụ ya n'ime chineke ọ ga-enye onye anwa amamihe ya bụ nke ndị oyibo na-akpọ wisdom ọ ga-enye onye anwa amara ọ ga-eme ka amara nke chineke n'ime ndụ ya guzosie ike ma zuo ezuo ọ ga-eme ka onye a nwee ihe a na-akpọ ndidi ọ ga-eme ka onye a too eto nke ọma ọ ga-enwe ka onye a nwee ihe a na-akpọ aka aka aka nweta maọbụ aka ngosi nke chineke ọ ga-eme ka mmụọ nke chineke na-agazu n'ime ndụ ya ma na-alụkwa ọrụ n'ime ndụ ya ọ ga-eme ka onye abụrụ onye toro eto ma guzosie ike na ndụ ya ee dịka anyị na-agazi n'iru n'okwu a achọ nke isonyere anyị n'akwụkwọ ilu isi nkịta naanị amaokwu nke asatọ akwụkwọ nsọ kwuru wee sị onye na-akwa emo mba ka o wee ịkwa gị o wee ịkpọ gị asị bara onye maara ihe mba ọ ga-ahụkwa gị n'anya anyị ga-agụkwazi ebe ọzọ na ilu 20 28, verse 33. anyị na-agụ ilu 28 verse 33 akwụkwọ nsọ wee mee ka anyị ghọta n'ezie dịka e dere n'akwụkwọ nsọ ebe a anyị na-aga na anyị ga-ebugoro ụzọ gụọ akwụkwọ James isi nke nọ amaokwu nke isii wee ruo na nke asaa James isi nke nọ amaokwu nke isii wee ruo na nke saa agwọ nsọ wee sị ma ọ na-enye karịa amara n'ihi nke a ihe edeworo n'akwụkwọ nsọ si chineke na-edo onwe ya imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara 7 ya mere doonụ onwe unu n'okpuru chineke ma guzogide guzogidenụ e, e, guzogide e, ekwensu ọ ga agbapụkwa n'ebe unu nọ akwụkwọ nsọ na-enyere anyị aka ọ ma ọ na-enyekarị amara n'ihi n'ihi nke a ihe edeworo n'akwụkwọ nsọ si chineke na-edo onwe ya imegide ndị mpako ma ọ na-enye ndị umeala n'obi amara ya mere doonụ onwe unu n'okpuru chineke ma guzogidenụ ekwensu ọ ga-agbapụkwa n'ebe unu nọ iguzosi ike n'ime chineke iguzosi ike n'ime onye nwe anyị na ya na na ịnọnyere ihe mgbe anyị na-eguzosi ike n'ime chineke anyị na-emeri ekwensu mgbe anyị na-eguzosi ike n'ime chineke anyị ga-abụkwa ndị a ga-enye amara ndị a ga-enye ịdị mma nke chineke okwu ndị a niile nke a gụworo anyị gụworo n'akwụkwọ ilu isi nkịta naanị na-akọwara anyị na otu otu anyị ga-esi wee nwee ịdị mma nke chineke pụtara ihe ma ọ bụrụ na ị ịfụ onye onye na-eme alụ onye na-eme mpụ mgbe ị na-achọ ka ịdụ anya ọdụ mgbe ị na-achọ ka ị ihe ọ ga-eme bụ ọ ga-enyekwu gị mkparị karịa nke ọ kparịrị ndị ọzọ mana onye n'ịbụ onye maara chineke onye n'ịbụ onye maara ihe enye ndụmọdụ oge ga-eji ndụmọdụ ahụ e nyere ya wee bara onwe ya uru ma chetakwa gị ma nwee ọṅụ n'ime ndụ ya nke a na-apụta n'ezie na dịka anyị bụ ndị nke kraịst anyị ga-agba mbọ wee na-afụ na n'ime ndụ anyị anyị ga-abụ ndị anwa ga-eguzosi ike ịdị na-ebi ndụ ziri ezi anyị ga na-enyekwa ndị mmadụ ndụmọdụ ma na-ekuziri ndị mmadụ ihe n'ebe ọ dị ukwuu mgbe anyị na-eme nke a onye bụ nrube isi andụ ọ na-ewetara anyị ezigbo ihe na ndụ mara amara na ihe anyị na-ekwu maka ya bụ uru nrube isi ga-abara anyị nrube isi ga-eme ka a bụrụ ndị a gosiri ma bulie anyị enu nrube isi ga-eme ka a bụrụ ndị nwere amamihe nrube isi wee nyere chineke ga-eme ka chineke ka aka nsị a wee dị n'ime ndụ anyị ọ ga-eme ka mmụọ nsọ nke chineke werechasị ọnọdụ ya ọ sị na mmadụ ịdị na-enwe mpako ọ na-ebutu onye anwa ọ na-emekwa ka onye anwa wee bụrụ onye a ga-ebibi mara n'ihi na oge ikpere mazụ ihe ọzọ m chọrọ ka anyị lenye anya n'ime ihe bụ kedu ihe enwe mpako ga-anabiga gị kedu ihe enwe dị iche iche mmadụ inwe mpako ga-egbochi gị ọ ga-eme n'ime ndụ gị ka ya bụ ngozi nke nna gị ka ị ghara inweta nwunye ọ ga-eme n'ime ndụ gị ka nya bụ nya e, nleta nke chineke ghara izu oke na ndụ gị ọ ga-emekwa n'ime ndụ onye nwe ka ịfụnanya ndị mmadụ ga-enye gị ka a ghara gị ọ ga-eme n'ezie ka akara aka gị ghara iguzosi ike ọ ga-eme ka ike nke chineke ghara ịdị na-amịta mkpụrụ na ndụ gị otu o kwesịrị ekwesị ọ ga-emekwa mgbụ mpako na mgburi onwe enu ọ ga-emekwa ka nya bụ eh, nchedo nke mmụọ nke chineke ghara iguzosi ike etu o kwesịrị ekwesị ọ na-emekwa ka mmadụ ghara ịtọ atọ na ndụ ya ka anyị ghara inwe long life na ndụ ya ka anyị ego anya ka anyị fụga n'ezie na mmadụ ịdị na-ebuli onwe ya elu mmadụ ịdị na-enwe mpako nwere ihe ntụmadị na-adị n'ime onye ka o ji dị mba na nwa nke mmadụ kwesịrị ịbụ ega na-erube chineke anya isi ma na-ebute onwe ya na n'ime ndụ ya ka anyị lenye anya n'ime akwụkwọ aịzaya ka anyị mara ihe okwu chineke na-akọwara anyị n'ime akwụkwọ Aịzaya anyị ga-elenye anya na Aịzaya 57 verse 14 to 15 dịka okwu chineke mere ka anyị mata n'ime okwu a anyị ga-agụ Aịzaya isi nke iri ise na ama okwu nke iri na ịnọ wee ruo na iri na ise akwụkwọ nsọ wee kọwara anyị wee si ọ ga-asịkwa tụlienụ tụlienụ dozienụ ụzọ bupụnụ ihe isu ihe isu ngọngọ n'ụzọ ndị m n'ihi na otu a ka ọ sịrị bụ onye dị elu nke emekwara ka ọ dị elu onye na-ebi